n'ụlọ ụka bụ Holy Trinity Anglican Church agwọwa nke dị na trans Transekulu n'obodo Enugu ka ha zọrịrị ije wee batazie kpọmkwam ka ebidozie ịgba akwụkwọ n'ụzọ prichin ozigbo ozigbo asa nwanyị ya bụ precious gịnị ka chukwu batara n'ụlọ ụka ndị na ekwukwe ukwe anọ narị wee na ekwe ukwe n'ụzọ priche ka ha wee bidozie mmemme ndị nọkwa wee na-eche ka ụkọchukwu pụta ka ebidozie agbamakwụkwọ a n'ụzọ priche anọ narị wee na-eche wee na-enwe anwụrị a na-ayọrị nkwa wee na-echebiri ka mmemme wee bido gịnị ka jebekwara ozigbo ozugbo ịgbanwe uwe ya iji gosi na o zuru ka eme ka o jere ịgbanwe uwe ya ndị na-eti egwu na-etikwa egwu ndị na-ana wee na-eche ka ọ pụta ka onye ụkọchukwu pụtakwa ka ebido mmemme a na-echekwa ngwanụ ka anyị na-ekirikwanụ ka ihe ndị a niile si eme